Mmetụta nke ọgwụ Parkinson enwere mmetụta ọ bụla ọgwụ Parkinson na-enye? Dịka ọ dị n'ọgwụ ọ bụla, ọgwụ Parkinson nwere ike inwe mmetụta. Ụfọdụ n'ime mmetụta ndị a kwesịrị ileba anya nke ọma n'ihi na ha nwere ike inwe mmetụta dị ukwuu na ndụ ụbọchị. Ọ bụrụ na ị na-echegbu onwe gị maka mmetụta ndị a, gwa dọkịta gị okwu. akwụsịla ịṅụ ọgwụ gị na mberede n'ihi na ị nwere ike ịnweta mgbaàmà ịtụ dị njọ na nke na-adịghị mma. Ndị a ga-akpọpụta bụ nsonaazụ mmetụta ụfọdụ ọgwụ Parkinson nwere. Ịghọta ha nke ọma na-etinye gị n'ọnọdụ ka mma ime mkpebi dị nwere ezi uche ma ọ bụrụ na ị malite ịṅụ ha. Ntụgharị akwara na-enweghị nchekwa nke dị ka ọma jijiji ma ọ bụ mmegharị ahụ ha nwere ike imetụta akụkụ ahụ dị iche iche dị ka aka na ụkwụ. ọ na-eme mgbe ejiri ogologo oge ṅụọ levodopa ọgwụ parkinson. mgbanwe mmegharị ahụ na ịka nka. ndị a na-eme mgbe ị na-esi n'ịchịkwa akara ngosi mmegharị gị nke ọma ruo n'inwe obere njikwa. ha na-emekarị mgbe mmetụta nke lovodopa malitere ịka nka. aghara na-achịkwa mpali. nke a na-eme mgbe mmadụ nwere ọchịchọ siri ike n'omume ụzọ ụfọdụ, a na-emekarị omume ha ugboro ugboro dị ka ụzọ isi belata nchegbu ma ọ bụ esemokwu ha na-enweta site na ọchịchọ ha. Ihu ihe na-adịghị na echiche efu ihu ihe na-adịghị bụ ihu ihe ịnụ ihe ma ọ bụ mmetụta ihe ndị na-adịghị. Echiche efu bụ echiche pụrụ iche, nkwenye ma ọ bụ nchegbu ndị na-abụghị eziokwu. Ọ bụghị onye ọbụla ga-enwe mmetụta ndị a mana ọ na-adịkarị na njedebe ikpeazụ nke ọrịa Parkinson. Nsogbu ihi ụra Ụfọdụ ọgwụ Parkinson nwere ike ime ka ịrahụ ụra ụra enweghị ịdọ aka ná ntị. jiri nlezianya gụọ akara ọgwụ ọbara mgbali na mgbanwe ụfọdụ ọgwụ Parkinson nwere ike ime ka etu ọbara si erugharị n'ahụ gị daa ngwa ngwa na-eme ka ahụ gwụ gị ma ọ bụ daa mba yabụ anyị na-adụ ọdụ ka ị lelee ọbara mgbali gị mgbe niile ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.